ọtụtụ ụmụnne anyị na-ebe akwa na ha anaghazi alụ nlọ ya bụ ndị kacha etelu na ha anaghazi alụ nlọ ụfọdụ asị gị na ti kamgbe ha ji wee mara ife na ha alụnụgo nlọ ụfọdụ asị gị na ha na-alọbụ nlọ mgbe ha pempe, mpe mana kemgbe ha bilitere tonitere okoro ma ọ wa agbọghọ na ha anaghazi alọ nlọ ụfọdụ asị gị nọ mgbe mbụ na ha lọchaa nlọ na ha na-echeta mana kemgbe ha tolitere nwa okorobịa maọbụ nwa agbọghọbịa na ha lọchazie nrọ na ha aha echete ụfọdụ asị gị na mgbe ha pee mpe ha ka dị na nwata ha na-etonite na ha lọghakwa nrọ tata maọbụ echi ife ahụ emee mana kemgbe ha tolitere okorobịa na agbọghọbịa na ha lọzie nrọ na ya bụ ife anaghazi eme na nrọ ha ahakwụzi akwụ ọtọ ngwa gee ntị ọtụtụ ife dị iche iche nwere ike ibute na ịlọ nlọ ịma ncheta ọtụtụ ife dị iche iche nwere ike ibute na ịda alọzi nlọ ọtụtụ ife dị iche iche na nlọ ga ahụ na-emebu eme mgbe ipe mpe anaghazi eme ọtụtụ ife dị iche iche na-ebute ya nke mbụ abịa n'ife na-ebute ife dị etu a mgbe ahụ ị na-etonite na nwatakịrị ịdị nsọ ibitọbeghị aka imebeghị ọtụtụ akparamagwa dị iche iche maọbụ ọtụtụ omume dị iche iche ọ ya kpatara na mgbe ahụ ịlọ nlọ tata na echi nlọ ahụ a na-eme ozigbo ozigbo mana kemgbe ị nwa okorobịa wee malụ njọ aghụghọ mmebe ọtụtụ ife dị iche iche ka ọ dịkwa na nwoke ka ọ dị na nwaanyị ka ụnụ hapụkwa isi na m kpọrọ ụmụ okorobịa wee bụrụzi asụ ụmụ okorobịa ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị kemgbe ị okorobịa maọbụ agbọghọbịa wee mebezie njọ aghụghọ dị iche iche ya bụ ịmalụ njọ aghụghọ ibitọwa ọtụtụ mbitọ dị iche iche iyara ajụ ese mara ife mmụọ gị na-eri ma ife mmụọ gị na-asọ ngwa ngwa ibidoro bitọwa ụdị mpịtọ dị iche iche kwa nke mmụọ ahụ so gị na-asọ nsọ ha enyelu gị efe ya bụ na ịlọzie nlọ nlọ gị ahụ ama mmemme maọbụ na ịha alọzichacha maọbụ na ịmakwudo na ị na-alọ nke a bụ otu ife n'ụzọ ife ndị ọzọ dị iche iche nwere ike ibute maka na ife na-ebute ya karịrị akarị ọzọ dịkwa ka nwanne ya bụ na ịmaghọrị mmụọ gị na-esobi ụwa ịchụkwabeghị ha onweghị nke imere mere eme ha ncha niile ịgbalụ ha naanị ịgbalụ ha nkịtị mere ife na-aga n'ihu chenọ n'ike aka gị ka ị na-eme chena ndụ ịdụ bụ n'ike aka gị ka iji wee dụrụ ndụ ichefuo na o nwere mmụọ gị na ha so wee bịa ụwa oge ụfọdụ nke a na-ekwu okwu ya abụghị ife si anyị n'aka oge ụfọdụ o si nne na nna anyị ha n'aka maka na a na-eje ụka mgbe ncha o sikwa anyị n'aka maka na anyị na-eje ụka ya ha ajụzi ajụjụ ya bụ na mmụọ ahụ malụ na ịfụ nwa ọkụ na ọ bụrụ na ị na-esi nri na nkụ ị wee tinye ọkụ na nkụ ahụ ọ na-enwu ọ bụrụ na ị naghị echukwa ya bụ ọkụ echukwa ọkụ ahụ nwere ebe ọ ya bụ onwugido o gịnị ọ daa ibube nyụọ maka na aha echukwu ya echukwa otu a ka ọ dị na mmadụ na mmụọ ya na eso bi ụwa ọ bụrụ na ihe echukwa mmụọ gị na-eso wee bịa ụwa o nwere ebe ọ ga-eruo ya bụ mmụọ ada ibubo jụọ oyi maka na ị naghị echukwu ya echukwa nke a wee bụrụ ịbụọ nke ịtọ wee bụrụ ndị amoosu ndị amoosu eji ha anya afụ onye nwere onyinye dị iche iche ha fụhakwa ya ha ga agbagido mbọ fụ na ha tinyere ya bụ onyinye ọnyụọ ka ọkụ onye abụna na <laughs> na ha alọ nlọ ịlọ alọ ịma ncheta echeta Nlọga ahụ na-emezi eme kama ọ ya eme eme ọ gasa aghasa Nlọga ahụ a na-egosibụ gị ọkwụrụ ọtọ abịazie kpodo ya isi n'ala wee gosi gị ya bụ na ịlọta ịma nchịkọta nke a wee dịrị wee gaa ya bụ o ji akwa awụ ahụ ya maka onwe ya ọzọ dịkwa ka nwanne ya bụ ọgwụ agwọla agwọ wee megido gị ọ bụrụ na onye na-achụ gị n'anya fụna ibu nwa ife na mmụọ nọ n'ime gị ji ọkụ wee bịa ojegwọwa ọgwụ ka etinye ọnya bụ ọkụ ahụ nke nwa na onwe gị bụrụ onye ahụ azụ onwe gị onye n'ofu ebe nọdụ ka nkwa atụrụ atụ ọnya bụ na chi gị anwa eme gịnị chi gị nụkọtazie ọgụ ọfụrụ ume o ji anụ ọgụ maka na aha echukwu ya ọ jụọ oyi nke a wee dịrị gaba ọzọ dịka ka nwanne ya bụ dịka nke m kwuru na mbụ jebelu n'ebe ịchụkwa mmụọ niile gị na ha ụwa kaba ụwa kabake ahụ chịkwara mmụọ gị na ha sobi ụwa bido na onye ụwa gị ndị mmiri gị agwụ gị ha ndị ichie wee duruzie wee mee gịnị wee gaba chụkwaba ha n'otu n'otu maka na ndị be anyị si na kwuru okwu si na nwata mara ebe o si ebe o si eme gịnị ebe o si amarị mana ịgbachi onwe gị nkịtị ife na-eme emerụ na-aga n'ihu ọnya bụ na ịpụta ụfọdụ asị gị na ha ha alọ nlọ ụfọdụ asị na ha lụọ n'ọha eme eme ụfọdụ asị na ha lụọ na ha aha echeta ụfọdụ asị gị na sinzi ha ji bụrụ mmadụ na ha nọ n'ụlọ nlọ ya bụ ụmụnne m o ji akwa awụ ahụ ya ma kenele onwe ya ka m kwụsị ebe a ọ bụrụ na ị mụtara ofufe ma ọ bụ ụzọ ife na-abụ nyere m aka tụsa ozi a ka onye ọzọ nwee ike mụta ndewunu ada adandigbo gboo bụ afa m